ụmụnne n'ime Chineke, ka udo nke Chineke nke kachasị udo niile nro unu n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye anyị. emem Abụ m ezi nwanne na nwoke Obichukwu Tony Eberechukwu. Ọ bụkwa site na ụlọọrụ ndị Life Word Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrika gbara gburugburu. Ọ bụ site na ngalaba nke naijiria n'ime Olugweru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'ụbọchị nke taa. Chineke ga-anọnyere anyị, nyekwana anyị ngozi na mmụta pụrụ iche ka mgbe n'ikpeazụ ka anyị ihe kpọta ìhè pụta ìhè wee ndị nke a nụchara na n'aha Jizọs Kraịst bụ Onyenwe anyị. eme Anyị ga-aga n'ihu n'ụbọchị nke taa ọbụnadị iji wee ruo akwụkwọ na ndụmọdụ dịka Chineke si kwadoro anyị n'ụbọchị nke taa anyị ga-agụ akwụkwọ jenesis akwụkwọ nke mbụ akwụkwọ jenesis isi nke mbụ ga-agụ amaokwu nke atọ ise isii asatọ na asaa na asatọ jenesis isi nke mbụ amaokwu nke atọ ọsị chineke wee sị ka ihe dị, ihe wee dị. Nke ise, Chineke wee kpọọ ihe ahụ ehihie, ọchịchịrị ka ọchịchịrị ahụ ka ọ kpọkwara abalị. anya si wee dị, ụtụtụ wee dị, bụrụ otu ụbọchị. Isii, Chineke wee sị ka mbara dị na agbata mmiri ahụ ka ọ nọkwa na-akpa oke n'etiti mmiri na mmiri asaa Chineke wee mee ka mbara ahụ kpaa oke n'etiti mmiri ahụ nke dị n'okpuru mbara ahụ na mmiri ahụ nke dị n'elu mbara ahụ wee dị otu a asatọ Chineke wee kpọọ mbara ahụ eluigwe anyasị wee dị ụtụtụ wee dị bụrụ ụbọchị nke abụọ 9 Chineke wee sị, mmiri ahụ nke dị n'okpuru n'eluigwe ka achịkọta ha n'otu ebe, ka ahụkwa ala akọrọ, o wee dị otu a ka Chineke were ebere na afọ ọma ya gọziere anyị okwu nke a n'ụbọchị nke ka anyị fụta ndụ n'ime ya na ngọzi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe eme na n'ịga n'iru n'ụbọchị nke taa isi okwu anyị ga-abụ chineke wee sị chineke na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa onye ọbụla n'ụwa taa na-ekwuzi okwu Mana okwu niile nke a na-ekwuzi bụ, ụfọdụ na-ekwu okwu ọjọọ, ụfọdụ na-ekwu okwu ụjọ, ụfọdụ na-ekwu okwu mba, ụfọdụ na-ekwuzi okwu ọgụ, ụfọdụ na-ekwu okwu agha, ụfọdụ na-ekwu okwu udo, ụfọdụ na-ekwu okwu nke na-eme ka ndị mmadụ wulie ihere ụfọdụ na-ekwuzi okwu nke na-eweta ụjọ nye ndị mmadụ ma ọ na egwu Ọ mbibi na ihe nke anaghị ewuli ma ịkpali mmụọ mmadụ elu ụfọdụ na-eweta ihe obi ụlọ mmiri ndị eduiri ka ha ji leta ala nke e kwere ha na nkwa n'akwụkwọ ọnụọgụ bụ ndị ndị ikom iri na abụọ nke Joshua na kelebi nọ n'ime ha mgbe ha ji letacha ala ahụ wetekwa mkpụrụ nke buru ibu na mkpụrụ nke gosiri ihe ọma site n'ala ahụ ala nke ekwere ha na nkwa mgbe Mozis dunyere ha ha fụrụ ihe dị mma bịa ma mgbe ha chighatara azụ ikwu okwu banyere ala ahụ ha si na ala ahụ bụ ezie ala nke ejupụtara na mmiri ara ehi na nke mmanụ aṅụ mana na-enwere ndị ndị oke egwu nọ na bi na ya na ha nwa apụghị itigbu ha ma imeri ha n'agha na ha dị nta ọbụladị dị ka ụmụ igwurube nne ha na ha apụghị itugbu ndị a n'agha ma Keleb na Joshua jachiri ha ọnụ si ha mba na ọ dịghị etu a n'ala nke a mara mma na ha pụrụ imeri ndị a n'agha werekwana ala ka etu Chineke si wee kwadoro ha ileze anya n'ikpeazụ ịfụ na ndị a niile kwuru okwu ọjọọ na okwu ụjọ banyere ala ahụ ha abaghị n'ala ahụ naanị keleb na joshua bụ ndị bara n'ala ahụ bara dịka ọgbọ ha si wee dị nke a wee na-egosi anya n'okwu chineke na-abịa na mmezu n'ihi na o kwuru sị n'etu ndị ndị ya si wee kwu okwu banyere ha na-etu a ka anyị esi weta ya na mmezu na ndụ ha okwu gị ọ okwu gịnị ị na-ekwu okwu ụjọ gị na-ekwu okwu mmeri gị na-ekwu okwu na-eweta udo gị na-ekwu okwu na-eweta mbibi na okwu na-eweta ịla n'iyi, ebe anyị gụpụtara n'akwụkwọ Jenesis, mere ka anyị mata na mbụ na mbụ na ụwa bụ ihe efu tọgbọrọ n'elu efu, ma naanị Okwu Chineke, okwu ọnụ ya ka Chineke ji wee kee eluigwe na Na mbọsị Chineke wee sị okwu ọnụ ya ike dị na ya etu a ka ọ dịkwa n'okwu ọnụ nke mmadụ akwụkwọ nsọ mere ka ya mata n'akwụkwọ ilu ọ na ndụ na ọnwụ dị n'ire na ndị nke fụrụ ya n'anya gị na-eri uru ya gịnị ka ire gị na-ekwu n'ụbọchị nke taa n'ọnọdụ gị n'isi gị n'isi ụmụ gị ị na-ekwu okwu ndụ ka ị na-ekwu okwu ọnwụ ị na-ekwu okwu ngọzi ka ị na-ekwu okwu nkọcha ka ị na-ekwu okwu ịla n'iyi ebe anyị gụpụtara si Chineke wee sị ihe ya ego n'akwụkwọ Jenesis isi nke mbụ ha weta ihe na-afịa ma Chineke wee sị Chineke wee sị Chineke wee sị Chineke wee kpọọ ihe à bụ okwu ọnụ ka ọ na-ekwu ka ọ na-akpọ ihe a na-egosi anyị na ọnọdụ ọbụla anyị nọ n'ime ya ka anyị ghara na afụ ike maọbụ ihe na mbuli nke ọnọdụ ahụ ka anyị na afụ ịdị ike nke chineke na ihe chineke pụrụ ime n'ọnọdụ ahụ ka anyị na ekwupụta ike nke chineke. n'ike nke ma ihe anyị dubere n'obi anyị bụ ihe nke anyị chọrọ ka ọ bịa na mmezu ihe a bụ ihe chineke chọrọ ka anyị na-ekwupụta ọ bụghị ị na-ekwupụta ụjọ maọbụ ị na-ekwupụta ịla n'iyi maọbụ ị na-ekwupụta nkọcha maọbụ ị na-ekwupụta ihe nke ji na-eme ka obi na-alọ anyị mmiri maọbụ ihe nke na-eme ka ndị ọzọ na obi ha na-alọ mmiri kama ka anyị na-ekwu okwu banyere ọnọdụ ọbụla anyị nọ n'ime N'ihi na ọnọdụ ọbụla anyị nọ n'ime nwere mgbanwe n'oge ya mana mgbanwe a ga-abịa site na ihe anyị na-ekwu n'oge ahụ ọ bụrụ na anyị kwuo okwu ọma banyere ọnọdụ anyị anyị ga-afụ ihe ọma ọ anyị na ekwu okwu rụrụ arụ banyere ọnọdụ ahụ efu na mbibi na ịla n'iyi ga-adị n'ụbọchị nke taa akwụkwọ nsọ na-eme ka anyị mata mmụọ nsọ na-agbara anyị ama n'ụbọchị nke taa ka anyị gbanwee olu okwu anyị site n'okwukwe ka anyị gbanwee ọnụ mmiri okwu anyị site n'okwukwe ka anyị gbanwee nkwulu niile nke si nri anyị apụta n'ihi na Ndụ dị n'ire, ọganihu dị n'ire, ngozi dị n'ire, inwe iru ọma dị n'ire. Ibilite n'ụtụtụ, mgbe ọbụna, na nkwubi ukwu anyị niile bụrụ na Chineke na-adị mma. Nkwubi ukwu anyị niile bụrụ na Chineke pụrụ ime ihe ndị a n'ihi na o kwuru si “N'ihe ọbụna ka anyị na-enye ya ekele, n'ọnọdụ ọbụna ka anyị na-enye ya ekele ire gị okwu ọnụ gị ọ na-abụ inye Chineke ekele ọ na-abụ inye ya otuto ka ọ bụ mgbe ọbụla ọ bụrụ ọnwụ na mfu na ụjọ na mbibi bụ ihe na-apụta n'ọnụ gị onye na-eme ihe ndị a onye na-ekwu ihe ndị a agaghị eketa oke na n'oge nke Chineke n'alaeze nke Chineke n'ihi na okwu ọnụ dị ike na nke okwukwe ka ihe eji wee rite uru n'ala eze nke a mana nke kachasị nke bụ ọ bụrụ na ịnapụta Jizọs Kraịst gị enweghị na nzọpụta gị efu na mmụọ nsọ nke Jizọs Kraịst niile ndị nke ya agaghị agbara gị ama n'ihi na mbụ mmụọ nsọ nke nọ n'ime anyị bụ ihe na-agbara anyị ama iji wee kwuo okwu ọma iji wee kwuo okwu mmeri iji wee kwuo okwu ndụ iji wee kwuo okwu nke ọganihu na nke udo hulata isi n'ebe ọbụla n'oge dị ugbu ọbụla nabata Jizọs Kraịst dịka onwe gị na nzọpụta gị ka anyị si na nke a weta ntọala nke ya eweta ọganihu na ndụ na ịdị n'otu ka ekpere Chineke onye dị nsọ onye obi ebere onye pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị a ndị hulatara isi iji nara amara gị pụrụ iche iji wee nabata Jizọs Kraịst dịka enwe ha na nzọpụta ya onye nwanyị mere ha ebere ka gbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke eketa oke na ndị nke enwe mgbanwe n'ọnọdụ ha n'ụbọchị nketa ka wee soro gị wejere gị ozi wee bikanye ndụ dị ka osi wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe eme mata anyị n'ụlọ abịara site n'ụlọ ọrụ ndị lif wọd Redemption Ministry unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụka na 08132900111 ka udo nke chineke nke chasị udo onye niile dịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị